ndị tesalonaika nke mbụ isi nke abụọ n'ihi na unu onwe unu matara ụmụnna anyị mbata anyị batara n'ebe unu nọ na-ahụwa na ọ bụghị ihe efu kama ọ bụ ezie na anyị hụrụrị ya ahụhụ na mbụ emekwa anyị ihere dịka unu matara na Filipai ma anyị kwuwara okwu n'ime Chineke anyị ịgwa unu ozi ọma Chineke n'oke mgba n'ihi na arịrịọ anyị na-arịọ unu esighị na njehie pụta o sighịkwa na adịghị ọcha ọ bụghịkwa na aghụghọ kama dịka Chineke nwapụtaworo anyị ka e nye ozi ọma ya n'aka anyị na ntụkwasị obi idebe otu a ka anyị na-ekwu ọ bụghị dịka ndị na-eme ihe ga-atọ mmadụ ụtọ kama dịka ndị na-eme ihe ga-atọ Chineke ụtọ bụ onye na-anwa obi anyị n'ihi na ọ dịghị mgbe ọbụla a hụrụ anyị n'ikwu okwu nrafu dịka unu matara ma ọ bụ na iwere aghụghọ gbachite anya ukwu Chineke bụ onye ama ma ọ bụ na ịchọ otuto site na mmadụ ma ọ bụ n'aka unu ma ọ bụ n'aka ndị ọzọ mgbe anyị pụrụ ịdị ka ibu arọ dịka ndị ozi Kraịst kama anyị ghọrọ ndị dị nwayọọ n'etiti unu dịka mgbe nwaanyị nke na-azụ nwa na-elezi ụmụ nke aka ya anya nke ọma otu a ebe unu dị anyị n'obi nke ukwuu ọ dịrị anyị ezi mma ime ka unu keta ọ bụghị naanị ozi ọma nke Chineke kama ọ bụkwa mkpụrụ obi nke aka anyị n'ihi na emere ka unu bụrụ ndị anyị hụrụ n'anya n'ihi na unu na-echeta ụmụnna anyị ndọgbu anyị na-adọgbu onwe anyị n'ọrụ na ịhụju anya anyị n'ihi na anyị na-alụ ọrụ abalị n'ehihie ka anyị wee ghara ibogbu onye ọbụla n'ime unu anyị wee kwusara unu ozi ọma nke Chineke unu onwe unu bụ ndị ama Chineke bụkwa onye ama otu ahụrụ anyị na anyị bụ ndị dị ọcha n'obi na ndị ezi omume na ndị na-adịghị ịta ụta n'ebe unu nọ bụ ndị kwere ekwe ọbụna dịka unu matara otu anyị mere mmadụ niile ọbụla n'ime unu dịka nna si emere ụmụ nke aka ya na-arịọ unu na-akasikwa unu obi na-agwasikwa unu okwu ike ka unu wee na-ejegharị dịka o kwesịrị Chineke onye na-akpọbata unu n'ala eze na ebube nke aka ya ọ bụkwa n'ihi nke a ka ya onwe anyị na-ekelekwa Chineke na-ewepụghị aka na mgbe unu natara okwu nke unu nụrụ n'ọnụ anyị bụ okwu nke Chineke ọ bụghị okwu mmadụ ka unu nara nke ọma kama otu ọ dị n'eziokwu ọ bụ okwu Chineke nke na-arụsikwa arụsi ọrụ ike n'ime unu ndị kwere ekwe n'ihi na unu onwe unu ụmụnna anyị ghọrọ ndị na-eṅomi nzukọ niile nke Chineke nke dị na Judia n'ime Kraịst Jizọs n'ihi na unu onwe unu hụkwara otu ahụhụ ahụ n'aka ndị unu na ha bụ otu ala ọbụna dịka ndị ahụ hụrụ ahụhụ n'aka ndị Juu ndị gburu onye nwe anyị Jizọs na ndị amụma chụpụkwa anyị ha bụkwa ndị ihe ha na-eme na-atọghị Chineke ụtọ ha na-emegidekwa mmadụ niile na-egbochi anyị ịgwa ndị mba ọzọ okwu ka e wee zọpụta ha imezu mmehie niile ha mgbe niile ma iwe Chineke abịakwasịwe ha ruo ọgwụgwụ ha ma ya onwe anyị ụmụnna anyị ebe ekewapụrụ anyị na-arụ unu nwa oge nta n'iru ọ bụghị n'obi anyị were oke agụụ nụbiga ọkụ oke n'obi karịa ịhụ iru unu n'ihi na anyị chọrọ ịbịakwute unu mụ onwe m bụ Pọl otu mgbe na mgbe ọzọ Setan gbochikwara anyị n'ihi na gịnị bụ olileanya anyị ma ọ bụ ọṅụ anyị ma ọ bụ eze nke ịnya isi anyị ọ bụghịkwa unu onwe unu n'iru onye nwe anyị Jizọs na ọbịbịa ya n'ihi na unu onwe unu bụ otuto anyị na ọṅụ anyị